ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị dịnyere ụnụ n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne ụnụ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life world Radio Ministry akala ndị baptism Missionary Association nke mba ụwa gbara gburugburu ọ bụkwa site na mba nke afrịka site n'ime olugu-oru nke dị n'ime Ibadan na rio steeti nigeria ka ozi ọma si eru unu nso n'oge ugbu a ọzọkwa ka udo nke Chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị site na Jizọs Kraịst bụ onye nwe emem na ụbọchị nke taa anyị ga-enwe ịtụgharị uche site na ego akwụkwọ nsọ anyị ga-agụ akwụkwọ nke eklesiastis onye nchịkọta eklesiastis isi nke atọ m ga-agụ amaokwu nke mbụ wee ruo na nke atọ akwụkwọ eklesiastis isi nke atọ amaokwu nke mbụ wee ruo na nke asatọ ọsị ihe ọbụla nwere oge mgbe dịkwara ihe ọbụla a na-eme n'okpuru eluigwe mgbe ịmụ nwa na mgbe ịnwụ anwụ mgbe ịkụ ihe ubi na mgbe ịrụpụ ihe akụrụ mgbe igbu egbu na mgbe egwu ọhịa mgbe itikpọ etikpọ na mgbe iwu ụlọ mgbe ịkwa akwa na mgbe ịchị ọchị mgbe iru uju na mgbe ite egwu mgbe ịtụfu nkume na mgbe ịtụkọba nkume mgbe ịgbakwu na mgbe ịnọrọ mgbakwu n'ebe dị anya mgbe ịchọ achọ na mgbe ime ka ihe laa n'iyi mgbe idebe edebe na mgbe etufu etufu mgbe ịdọwa adọwa na mgbe ịdụkọta adụkọta mgbe ịgba nkịtị na mgbe ikwu okwu mgbe ịhụnanya na mgbe asị mgbe agha na mgbe udo ka chineke were bere ya na afọma ya gọzie okwu nke a ka ọ mịa mkpụrụ n'ime anyị nyekwara anyị ezi ndụ site na jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'elu ihe anyị ga-eji wee mere isi okwu n'ụbọchị nke taa ga-abụ oge akara aka oge akara aka bụ isi okwu anyị n'ụbọchị nke taa ọ bụ na anyị lee anya na ụwa nke anyị nọ n'ime maka chineke si wee kee ụwa wuo ya na mbụ ịfụ na o kere ụwa site na oge nke ya na mbụ n'akwụkwọ nke jenesis akwụkwọ nke mbụ emere ka anyị ghọta na ọchịchịrị dịrị n'elu ụwa ọ dịkwanye ihe ọbụla nke nwere isi maọbụ ọdụ ihe a bụ oge nke ọchịchịrị ma o ruo mgbe oge nke ihe chineke wee sị ka ihe wee dị mmụọ nke chineke wee n'oge nke ya wee sị chineke wee bido ike ụwa n'ihe niile dị n'ime ya ihe niile wee were ọnọdụ ihe wee dị ụgbọ mmiri iche anụmanụ niile na nke niile na ihe dị n'ime mmiri na ihe dị n'elu ụwa chineke kpaa oke nye ohere ihe ndị a niile nwere ọnọdụ mgbe a oge nke ya ewere bịa na-aga anyị wee na-afụ ihe niile wee na-enwe n'oge nke o na mgbe ga-adịrị anyanwụ itinye ehihie ọnwa itie n'abalị mmiri ozuzo adị ihe ndị a niile bụ ihe nke chineke ji n'oge ya ebe lezie mgbe o ruru mgbe mmadụ dahiọrọ chineke wee kwukwanye na mmadụ ga-enwe mgbapụta pụrụ iche ewee nwee mgbe ndị amụma ha na-ebu ama gbasara ọbịbịa nke onye nwe anyị onye nzọpụta anyị bụ jizọs kraịst wee sitere na mgbe nke noa wee rute na mgbe nke ndị amụma niile ha wee na-ekwu okwu banyere ọbịbịa onye amụma ịha niile bụ oge nke akara aka o wee ruo mgbe o bịara n'uju ya chineke wee wepụtara anyị nye anyị nwa ya bụ jizọs kraịst o wee bịa gbasaa ozi ọma nke chineke n'ụwa niile gbara gburugburu site na jerusalem site na ala nke Izrel ya na ndị ụmụazụ ya o mechaa o wee bụrụ onye nke akpọgbu n'obe iji wee gbapụta ọtụtụ mmadụ ụwa niile n'uru nke ekwentị n'uru nke ọchịchịrị ihe a bụkwa n'oge akara aka mgbe ọ nwụrụ ọnwụ n'elu obe ihe a oge nke ya n'ihi na ọbụladị mgbe ndị iro ya ndị farisii na ndị ode akwụkwọ chọrọ igbu ya mgbe oge na-erughị ọ sị na oge ya karuo na onweghị ihe mmadụ pụrụ ime o wee mgbe oge a kara aka wee nwụọ n'obe nke kalvarị wee bụrụ onye nke ji ọbara ya wee sachaa ụwa niile ndị kwereni wee bụrụ ndị nke agbapụtara chineke wee nara ya o sikwa bilie wenye ya n'aka ndị owe n'ọdị n'aka ndị nke chineke wee na-ekpere anyị ekpere nne nke a gosi anyị na mgbe ihe ndị a niile na-aga ịfụ na ihe niile mere n'oge nke ya ọ dịghị ihe na-eme na chineke na-amaghị ọ dịghị ihe na-eme na gbara chineke gharị n'ihi nke a oge anyị nọ n'ime ya agba chineke gharịa ọ bụ ihe ụkọ ọ bụ ihe oju anya ọ bụ ihe ihe chineke gharị n'ihi na chineke mazuru ihe niile oge niile na-egosi na chineke dị mma ọ bụ na ebe ọbụla ị nọ ihe ọbụla nke ị na-eme inye chineke ohere ọ ga-eme ka oge nke gị bụrụ oge bụ oge ngozi na oge ewuliri elu n'oge ị ga-ahụta ịma mma nke chineke onye akwụkwọ dere ama abụ wee sị na oge ya dịghị n'aka chineke ihe niile kwesịrị ni kwesịrị na-eme n'oge nke chineke na ọ bụ na anyị bụ mmadụ tinye onwe anyị n'ụzọ nke chineke na mmasị ya anyị ga-afụ na o nweghị oge ọbụla nke ya agba anyị gharị ma nke debute kama ihe niile anyị bụ na etinye n'aka nke chineke n'ogbe aka nke chineke anyị ga-afụ nwapụta nke chineke anyị ga-afụ ngozi nke chineke anyị ga-afụ mbuli nke chineke anyị ga-afụkwanye ihe nke chineke kwadoro n'oge ahụ oge anyị nọ n'ime ụfọdụ ndị mmadụ na nwụzi ọnwụ nke erughị eru ụfọdụ ndị mmadụ na-akwụzi ụdọ n'ihi anya ụfọdụ ndị mmadụ na-enwezi nyanya dị iche iche ọbara mgbali elu n'ihi ume mmapụ ma matakwa na oge nke anyị nọ n'ime akwụ nsọ mere ka anyị mata ọ sị na mgbe n'ikpeazụ ihe uju anya ga-adị ụfọdụ ga-adapụkwa n'okwukwe maka gịnị maka oge nke a ihe kwesịrị oge nke a bụ mmadụ ịmata chineke mmadụ ịmata jizọs kraịst dịka onye nwere na onye nzọpụta ya ọ bụ na ime nke a ị mara na ihe ọbụla nke ga-abịakwute gị ma ọ bụ ihe ọbụla nke ị ga-eme na chineke amara wuori na mbụ tutu ọ na-ebido ọ makwana ngwụsị ya ya ka akwụkwọ nsọ ji wee kpọọ ya mmalite na ọgwụgwụ ya bụ alfanomega na omega ọ maara mmalite gị ọ makwanye ngwụsị gị ya kere n'igwe kee ụwa ya iwere ụwa mere ebe mgbakọta ụgwụ n'ihi nke a ọ bụrụ na ịtụnye ịghara onwe gị ezinụlọ gị ihe ahụ nke ị na-echere bụ mkpagbu ma nke na gị ịghara chineke ị ga-afụ mma na ịdị mma nke chineke ka mbido arọ a ị ga-amata na chineke ma mazuru ihe niile were kene mbido aha tinye chineke n'aka ghara onwe gị ezinụlọ gị ebe na-azụ ahịa ọ pụghị na mbata ya niile ị ga-afụ mgbanwe nke pụrụ iche ma jizọs kraịst ọ bụgo onye na-achị achị n'ime ndụ gị were ego dịka onye nwe na onye nzọpụta gị ọ bụ ka mere nka ihe a bụ nnukwute ohere dịrị gịnị iji wee na jizọs kraịst dị ka onye nwe gị na onye nzọpụta gị mgbe a ka ị ga-afụ na oge niile dị chineke n'aka ọ ga-agọzi gị gozibiga gị oke ọ ga-atọrọ gị ụzọ ọ ga-akwara gị ụzọ n'ebe ụzọ na-adịghị ọ ga-eme ka ị nwee mmasị ekpere mmasị ịbụ abụ mmasị ịgụ akwụkwọ nsọ mmasị ịfụ ya n'anya na mmasị ibi ezi ndụ nke kwesịrị nne naanị gị hụlata isi n'ebe ọ bụla n'ogide ụwa ka mkpere chineke ka ị nara ya dịka enwere nzọpụta jizọs kraịst onye nke bịara nwụọ ọnwụ maka gị n'obe nke kalvarị iji gbapụta gị na mbibi na njọ belata isi n'ebe ọbụla nọ n'oge ugbu a ka anyị kpere chineke onye nwa nke pụrụ ime niile lee ndị origo ndị a ndị nụrụ okwu gị ha amarago n'oge niile dị gị n'aka onye nwaanyị mere ha ebere n'oge dị ugbu a kacha afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke ya eketa oke na ala eze gị mgbe ndụ nke a gasịrị n'ihi jizọs kraịst bụ onye nwe amen ekele gị nwanne m nwoke na nwanne m nwaanyị onye nke mere ka onye nke tọgbọrọ ndụ ya n'oge dị ugbu a achọrọ m ịgwa gị na edebaba afọ gị na akwụkwọ nke ndụ chineke ga-emere gị amara chineke ga-emere gị ihe dị ukwuu ị ga-afụkwanye mmasị ị ga-afụkwanye mbuli elu nke chineke ọbụla dị ka mbido arọ nke a na-adị mgbe ikpeazụ ga ebere ya akwụdosi ike n'okwukwe n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị anyị matani na okwu a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Life world Radio Ministry akara ndị Baptist Mission Association nke mba Afrịka gbara gburugburu kwa site n'ime Naijiria ime ụlọugwelu na mmebara ka ozi abịara unu nso jidesi n'ike ike n'ukwu nke unu afụ mma na ịdị nke Chineke na-arọ nka n'ihi Jizọs Kraịst bụ onye nwe anyị amen unu chọọ ịnweta m unu ga n'igwe okwu 08056719493 ka na 081 329-00111 ka udo nke chineke nkechasị udo na-edere n'ebe ọ dịkwuo site na jizọs kraịst bụ onye nwanyị amen